ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo niile dịnyere unu n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị life word redio ministry akara ndị baptist missionary association nke mba afrịka gbara gburugburu ọ bụkwa site n'ime obodo nke naijiria n'ime ụlọ eru nke dị n'ime ibadan oyo steeti ka ozi ọma si eru nso n'oge dị ugbu a ọzọ ka chineke gozie ọnọdụ anyị n'ụbọchị nke taa ka onye anyị ngozi pụrụ iche ekwe anyị mmụta dịka o si kwesị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị anyị ga-aga n'iru n'ụbọchị nke taa ilebanye ime akwụkwọ nsọ anyị ga-agụ akwụkwọ detronomi akwụkwọ detronomi isi nke isii amaokwu nke anọ wee na nke itenaine amaokwu deuteronomi isi nke isii amaokwu nke anọ na na nke itoolu ọsị nụrụ israel jehova bụ chineke anyị jehova bụ otu ị ga-ewerekwa obi gị niile werekwa mkpụrụ obi gị niile werekwa ike gị niile hụ jehova bụ chineke gị n'anya okwu ndị a nke mụ onwe m na-enye gị n'iwu taa ga-adịkwasịkwa n'obi gị ị ga ejisikwa ike izi ha ụmụ gị ị ga-ekwukwa okwu banyere ha mgbe ị na-anọdụ n'ụlọ gị na mgbe ị na-eje ije n'ụzọ na mgbe ị na-edina n'ala na mgbe ị na-ebili ọtọ ị ga ekwekwa ha n'elu aka gị aka gị ka ha bụrụ ihe ịrịba ama ha ga-abụkwa mkpọ n'iru n'etiti anya gị abụọ ị ga-ejidesikwa ha na awara ụzọ abụọ nke ụlọ gị na ọnụ ụzọ ama gị niile ka Chineke gọzie okwu nke a n'ime obi anyị ka anyị nweta nghọta pụrụ iche na ngọzi wee bụrụ nke anyị n'ụbọchị nke taa n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen ihe anyị ga-eji wee mere isi okwu ga-abụ okwu chineke okwu chineke na-abụ isi okwu anyị n'ụbọchị nke taa haleluya ọ bụ ihe makarịsịrịnị ọbụla dị iji okwu nke chineke wee mere ihe mmụọ were mere isi n'ime ndụ anyị n'ihi na okwu chineke bụ ndụ nke anyị bụ ndị kwere ekwe nwere okwu chineke bụ ihe na-agba anyị ume okwu chineke bụ ihe na-eduba na ndụ okwu chineke bụ ihe na-agbanwe ọnọdụ mmadụ ọbụla ma onye nọ n'ala ma onye nọ na-arụ ọnwụnwụ ma onye nọ na akwa ọya ma onye nọ na ụdị ọnọdụ ọbụla ọsọkwa gị nọdị okwu Chineke batara ha anya n'ime ọnọdụ ahụ a na-enwe ihe ntute a na-enwe ihe mgbanwe a na-enwe ihe iwuli ewu na ihe na-eweta ọṅụ obinye anyị ọṅụ taa iji wee mata na okwu Chineke nke dị n'ime anyị ga-ewetara anyị ọganihu n'ụbọchị nke taa n'aha Jizọs amen dịka ebe anyị gụpụtara efu na moses bụ onye nyere ha ndụmọdụ nke a dịka okwu e, chineke si wee gwa ya okwu ihe o ji gwa ha okwu abụ ka ha wee mara na ha bụ ndị e, agbụrụ pụrụ iche na ha adịghị ka ndị ebe ha si wee pụta ha adịghị ka ndị ijipt nwere chi gbagọsịrị agbagọ na chi ka nkụ ha ji ihe ọbụla wee mere chi chi nke okwute chi nke mmiri chi nke anụmanụ chi nke mm, ihe niile bụ nọ n'akụkụ ha niile bụ ihe a ji were chi mana moses na-eme ka ha mata na ha nwa bụ ndị pụrụ iche ndị nke a rụpụtara ndị nke ndị nke e nwere ndụ ọhụụ ndị nke agbanwere site na inwe ọgbụgba ndụ nke nke pụrụ iche wee na-eme ha ka ha mata na chineke ha bụ naanị otu chineke ka ha nwere naanị otu chineke a ha nwere na-enye ha ọnọdụ iji wee gosi ha na ha pụrụ iche na okwu nke chineke a ọ bụ na ha jidesi okwu nke a ike okwu nke a ga-eme ka ha fụ chineke n'anya okwu nke a ga-eme ka ha bụrụ ndị nke pụrụ n'oru bụla dị nke oru oru nke anụ arụ na nke oru nke ime mmụọ okwu a ha fụ chineke n'anya ga-eme ka ha bụrụ ndị nke nwere onwe ha na ndị nke dekwudosi ike n'ụzọ abụna ụzọ ebe a wee na-egosi na gị bụ ndị nke kwere ekwe ndị nke bụ ụmụ chineke ndị nke kpọrọ ụmụ nke chineke ndị nke bụ ndị nke agbanwere na ndị nke adọpụtara na agbụ nke mmehie ndị nke eji ọbara ike dị n'ọbara nwa atụrụ nke jizọs n'obe nke kalvarị wee mụwuo ọzọ ndị nke amụwere ọzọ n'ime ọbara nwatụrụ bụ jizọs kraịst na o mewuo ka okwu nke chineke bụ jizọs kraịst nke anyị matara dịka akwụkwọ jọn si wee gwa anyị na jizọs kraịst bụ okwu nke chineke okwu a emego ka anyị bụrụ ndị nke nwere ndụ ọhụụ okwu emego ka anyị bụrụ ndị nke azọpụtara n'agbụ nke mmehie okwu emewo ka anyị bụrụ ndị nke nwere ntute n'ime ụwa nke gbagọrọ agbagọ na nke nwụrụ anwụ okwu a bụ okwu nke na-enye anyị ọṅụ n'ihi na ihe ile anya n'ime ụwa efu na ụwa jupụtara na n'ọnwụ na mfu na ihe mbibi rụgasịrị arụ mana site n'okwu nke chineke efu na anyị e nwere ntute nke pụrụ iche n'ime okwu nke chineke ịfụnanya nwere ndụ pụrụ iche n'ime okwu nke chineke nwere olileanya nke pụrụ iche ọ gwụrụ anyị n'akwụkwọ akwụkwọ jọn isi nke iri na ịnọ ọ kwere na chineke kwerekwana na m n'ihi na ụlọ nna m ọtụtụ ebe obibi dị ya ọ ọ bụ na ọ bụ na anyị na-aga idozi anyị ebe obibi n'eluigwe n'ihi na ebe na bi ka ebe aha ka anyị ebikọ ọ sị ọ bụ na ọ bụghị etu a na ya ga-eme ka anyị mata ile anya ụdị oge anya na chineke na nwa ya bụ jizọs kraịst na-agba ndị nke ya eziokwu okwu chineke adịghị ada n'ala okwu chineke na-abịa na mmezu site n'ọgbọ wee ruo n'ọgbọ nkwa ọbụla chineke kwere ndị nke ya na-abịa na mmezu okwu ọbụla chineke gwara ndị nke ya ọ dịghị ada n'ala ọ gwara o kwere nkwa ọ bịa na mmezu o kwere aziki mkpa ọ bịa na mmezu o kwere Jekọb o kwere ụmụ israel ndị ọbụla o kwere o kwere David mkpa ihe niile abịa na mmezu ile anya ọbụla mgbe o kwere Hezekaya nkwa ihe a niile na-abịa na mmezu okwu chineke adịghị ada n'aja ọ dịghị ka okwu mmadụ o wee na-eme ka ha mata na okwu a bụ okwu nke ya eduba ha na ndụ ana ọ bụ sọsọ na eduba ha na ndụ ha were dee ya na ebe ọkụkụ ụlọ ha ha dee n'aka ha ya bụrụ mkpanaka ha ya bụrụ ihe niile ọbụla nke ha na-eme ka okwu a bụ ihe niile na-enye ha na-edu ha n'ụzọ ndụ okwu chineke ọ na-edughị n'ụzọ ndụ ka ka isi agụ akwụkwọ nsọ ka ka isi agụ okwu chineke ka ka isi aghọta ka ka isi akọwara ndị ọzọ okwu nke chineke ka ka isi akọwara ụmụ gị ihe a bụ ihe chineke chọrọ ka anyị mụta n'ụbọchị nke taa na okwu chineke ga-eme ka anyị pụọ n'uru ọ sị na anyị ga-amata eziokwu na a ga-eme ka anyị pụọ n'uru okwu chineke bụ eziokwu o wee chọọ ka mụ na gị dị ka ọ na-agba ndị izrel mgbe ochie etu a ka o si agwa mụ na ha bụ izrel nke agbụrụ ọhụụ ka anyị kụziere ụmụ anyị n'ihi na ilezi anya ihe ụfọdụ ma ụmụaka ụfọdụ ji akpa ụdị agwa akparamagwa dịgasị iche iche akparamagwa na-eweta na-eweta ihe ihere nye ndị ezinụlọ ha nye ma onye ndị mụrụ ha nye ma onye obodo anyị ebe anyị si wee pụta ihe ji akpagasị agwa dị iche iche na agwa rụrụ arụ bụ maka na akụzighị ha ụzọ nke ezi omume ụzọ nke ukwuu nke chineke dịka otu wee kwesị ka e ga-esi kụziri ụmụ gị gị na ha ọ na-ekpekọ ekpere gị na ụmụ gị ọ na-agụkọ baịbụl ị na-akụziri ha dị ka o si wee kwesị n'ihi na ihe abụ ntọala nke chineke chọrọ ka anyị tọrọ ụmụ anyị na ndị nke anyị na-akụziri ụzọ mgbe anyị na-eme nke a anyị ga-afụ na ọ bụ na akwụkwọ nsọ mere ka anyị mata na ọ bụ na ekụzie nwata ụzọ nke ezi omume na ụzọ nke ndụ mgbe ọ ka dara nwata ọ bụ na o buo ọ gaghị esi na-ewepụ n'ilu isi nke itii amaokwu nke iri abụọ na abụọ ihe nweta ebe a ugbe na-akọwara anyị na okwu nke chineke bụ ọbụghị okwu anyị eji na-egwuri egwu ọ bụ okwu nke anyị yi eji wee kpọrọ ezi ihe o webara anyị uru n'ihi na okwu ọbụla nke bụ okwu nke chineke na-abịa na mmezu n'ụzọ niile n'ụtụtụ were okwu nke chineke wee kwubie okwu were wee mere ihe ka ị na-eje n'ehihie okwu nke chineke ya na-edugu ọpụgụ na mbata gị niile ka n'abalị ka ị na-edina ala ka okwu nke chineke bụrụ ihe ya na-eji na-atụgharị uche na-ekpekwana ekpere wee na-aga n'iru ọ bụ na ịmụtaghị okwu nke chineke na inweghị okwu nke chineke na ọ dịghị n'ime gị kee ebe mmụọ nsọ ga-esi gbara gị ama kee ka ihe ga-esi nweta mgbe mmụọ nsọ na-agwa gị okwu kemgbe ya eji wee mara okwu nke bụ okwu nke chineke na okwu nke na-abụghị nke nke nke chineke ọ bụ na iji okwu nke chineke kee ihe ị ga-eji wee bịa mgbe ị na-ekpe ekpere wee na-asị chineke na eto aka okwu gị si wee dị mee dịka isi wee kwuo n'okwu gị kee okwu ị ga-eji wee bịa na kwuzie ile anya ịfụ ebe anyị ụfọdụ ndị mmadụ ji ganaghị enwe mmeri n'ụzọ ndụ ha nke ịgba ọsọ ndụ ha nke ịgba ọsọ ndụ na ịgba ọsọ e, alaeze eluigwe n'ihi na okwu a dị ụkọ n'ime mmụọ ha na n'ime eziokwu ha efe na ha enweghị okwu a n'ihi na akwụkwọ nsọ mere ka amata sị nnọọ ihe obi jupụtara na ya n'ihe a ka ọnụ na-ekwupụta obi gị o jupụtara n'okwu nke chineke ị na-aga njem ị na-amụta okwu nke chineke ị na-aga ule mmụta akwụkwọ okwu nke chineke n'izu kwa izu dịka o si wee kwesị na ndị nzukọ nke kraịst ka ebu nnọọ sọsọ nnọọ mbọsị ụka eticha baịbụl aja ma ọticha e, ntụ ijekwabata mbọsị ebe ahụ tahapụrụ ya ka o ya dị ọ bụghị taa ka o si kwesị ime okwu nke chineke dịrị n'ime gị na-agbara gị ama ịfụ na ị ga-abụ onye na-enwe mmeri n'ụzọ niile nke ndụ gị ka site n'ụbọchị nke ta gawa nwee mgbanwe na ịfụta okwu nke chineke dịka ebe mgbaba dịka ebe wusiri ike dịka ihe iyi eji wee na-bụ onye mmeri n'ụzọ niile nke ndụ gị mgbe ị na-eme nke a ị ga-afụ ihe pụrụ iche n'ime ndụ gị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen gị onye na-ege ntị ọ bụ na-amụbeghị gị dịka onye n'ime kraịst site n'okwu nke chineke ị ga-ehulata isi n'ebe ị nọ n'oge ugbu a welata isi ka isi chineke gbaghara ya ka ịnata nwa ya bụ jizọs kraịst ka okwu ya wee bara uru wee bụrụ bụrụgo ndụ wee bụrụ bụrụgo nzọ iji ọkpa gị niile n'ihi na mgbe ị na-eme nke a ị ga-abụ onye pụrụ iche na onye agọzi agọzi n'aha jizọs kraịst bụ onye nwe anyị mata na okwu a na-abịara site n'ụlọ ọrụ ndị lif Word redio Ministry akara ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu ọ na-enwe akwụkwọ mgbaama maọbụ ka na ajụjụ unu ga-enweta n'igwe okwu 08056719493 ma ọ bụkwa na 08132900111 ka chineke gọzie unu gọzibigo oke dị kwesịrị kwesị ka ụnụ na-etinye okwu ndị a n'ọrụ n'aha jizọs kraịst bụ onye nwe amen